Matiu isi nke iri abụọ na anọ Jizọs wee si n'ụlọ okwu Chineke pụọ wee na-aga n'ụzọ ya ndị na-eso ụzọ ya wee bịakute ya igosi ya owuwu ụlọ niile nke ụlọ ukwu Chineke ma ọ zara sị ha unu ahụghị ihe ndị a niile n'ezie asị m unu agaghị arapụ otu nkume ma ọlị n'ebe a n'elu nkume ibe ya nke a na-agaghị akwatu n'ala mgbe ọ na-anọdụ n'elu ugwu oliv ndị na-eso ụzọ ya wee bịakute ya iche sị gwa anyị olee mgbe ihe ndị a ga-abụ gịnị ga-abụkwa ihe ịrịba ama nke ọbịbịa gị na nke ọgwụgwụ oge a Jizọs wee zaa sị ha lezienụ anya ka onye ọbụla ghara iduhie unu n'ihi na ọtụtụ mmadụ ga-abịa n'aha m si, mụ onwe m bụ Kraịst ahụ ha ga-eduhiekwa ọtụtụ mmadụ unu gaji ịnụ okwu agha dị iche iche na akụkọ agha dị iche iche leenụ ka unu ghara ịtụ ụjọ n'ihi na ihe ndị a aghaghị ịpụta ma ọgwụgwụ ihe niile aka erughị n'ihi na mba ga-ebili imegide mba ọzọ alaeze ga-ebilikwa imegide alaeze ọzọ oke ụnwụ na ala ọma jijiji ga-adịkwa n'ebe dị iche iche ma ihe ndị a niile bụ mmalite ihe mgbu mgbe ahụ ka ha ga unu nye na mkpagbu ha ga-egbukwa unu mba niile ga-akpọkwa unu asị n'ihi aha m mgbe ahụ ka ọtụtụ mmadụ ga-amakwa n'ọnya rakwa ibe ha nye kpọkwa ibe ha asị ọtụtụ ndị amụma ụgha ga-ebilikwa duhiekwa ọtụtụ mmadụ n'ihi na ihe na-emebi iwu ga-abụ ụba ịhụnanya nke ndị ka n'etiti mmadụ ga-ajụkwa oyi ma onye were ntachi obi nọgide ruo ọgwụgwụ ihe niile onye ahụ ka a ga-azọpụta a ga-ekwusakwa ozi ọma nke a nke alaeze n'igwe n'elu ụwa dum mmadụ bi ka ọ bụrụ ma nye mba niile Mba ahụ ka ọgwụgwụ ihe niile ga-erukwa ya mere mgbe ọbụla unu ga-ahụ ihe arụ nke na-akpata ịtọgbọrọ n'efu nke e kwuru site n'ọnụ Daniel onye amụma ka ọ na-eguzo n'ebe nsọ unu onye na-agụ ya tụgharịa uche mgbe ahụ ndị nọ na Judia ka ha gbalaga n'ugwu onye nọ n'elu ụlọ ya ghara ịrịdata ịkwapụ ihe dị n'ụlọ ya onye nọkwa n'ubi ya ghara ịlaghachi ichiri uwe ukwu ya ma ahụhụ ga-adịrị ndị dị ime na ndị na-enye nwa ara na mgbe ahụ ma kpee n'ekpere ka mgbapụ unu ghara ịdị na mgbe oyi ma ọ bụ n'ụbọchị izu ike n'ihi na mgbe ahụ ka mkpagbu ukwu ga-adị nke ihe dịka ya aka adịghị site na mmalite ụwa rue mgbe a ee e ọ gaghị adịkwa ma ọlị ọ bụrụkwa na emeghị ụbọchị ahụ ka ha dị mkpirikpi agaghị azọpụta mmadụ ọbụla ma n'ihi ndị arọpụtara a ga-eme ka ụbọchị ahụ dị mkpirikpi mgbe ahụ ọ bụrụ na onye ọbụla ga-asị unu lee kraịst nọ n'ebe a ma ọ bụ n'ebe a unu ekwela n'ihi na kraịst ụgha dị iche iche na ndị amụma ụgha ga-ebili gosikwa ihe ịrịba ama ukwu dị iche iche na ọrụ ebube ukwu dị iche iche iduhie ọbụna ndị arọpụtara ma ọ bụrụ na ọ ga-ekwe mee lee agwawo m unu mgbe aka emeghị ya ya mere ọ bụrụ na ha ga-asị unu lee ọnọ nọ n'ọhịa unu apụla lee ọ nọ n'ime ụlọ unu ekwela n'ihi na dịka amụma si n'ọwụwa anyanwụ pụta gosikwa onwe ya ruo ọdịda anyanwụ otu a ka ọbịbịa nwa nke mmadụ ga-adị ebe ọbụla ozu dị n'ebe ahụ ka udele ga-ezukọ ma ngwa ngwa mgbe mkpagbu mgbe ahụ gasịrị anyanwụ ga-agba ọchịchịrị ọnwa agaghị enyekwu ihe ya kpakpando niile ga-adakwa site n'eluigwe a ga-emekwa ka ike niile nke eluigwe mee mkpatụ mgbe ahụ ka ihe ịrịba ama nke nwa nke mmadụ ga-apụtakwa ihe n'eluigwe mgbe ahụ ka ebo niile nke ụwa ga-etikwa aka n'obi ha ga-ahụkwa nwa nke mmadụ ka ọ na-abịa n'eluigwe ojii niile nke eluigwe n'ike na oke ebube ọ ga-ewerekwa opi ukwu zipụ ndị mmụọ ozi ya ha ga-emekwa ka ndị nke ya rọpụtara si n'ifufe anọ zukọ site n'otu nsọtụ eluigwe rue nsọtụ ya ọzọ ma site na ruo osisi mụta na ya mgbe ọbụla alaka ya dịbara nro ugbu a butekwa akwụkwọ ndụ ya unu maara na mgbe okpomọkụ dị nso otu a unu onwe unu kwa mgbe ọbụla unu ga-ahụ ihe ndị a niile maranụ na nọ nso n'ọnụ ụzọ n'ezie asị m unu ọgbọ agaghị agabiga ma ọlị ruo mgbe ihe ndị a niile ga-eme eluigwe n'ụwa ga-agabiga ma okwu niile nke m agaghị agabiga ma ọlị ma ọ dịghị onye ọbụla matara ihe banyere ụbọchị n'oge awa ahụ ọbụna ndị mmụọ ozi nke eluigwe amataghị ọkpara ahụ amataghịkwa kama ọ bụ naanị nna m matara ọ bụkwa dịka ụbọchị Noa dịrị otu a ka ọbịbịa nwa nke mmadụ ga-adị n'ihi na dịka ha nọ na mgbe ahụ nke bụ oke iju mmiri ahụ ụzọ na-eri ihe na-aṅụkwa ihe ọṅụṅụ na-alụ nwunye na-enyekwa n'ọlụlụ di ruo ụbọchị Noa batara n'ụgbọ ya ha amaghịkwa rue mgbe oke iju mmiri ahụ bịara kpopụ ha niile otu a ka ọbịbịa nwa nke mmadụ ga-adị mgbe ahụ mmadụ abụọ ga-anọ n'ubi ewere otu rapụkwa otu ndị inyom abụọ ga na-egwe nri na nkume igwe nri ewere otu rapụkwa otu ya mere na-echenu nche n'ihi na unu amataghị ụbọchị onye nwe unu ga-abịa ma unu maara nke a na ọ bụrụ na nna nwe ụlọ matara nri oge nche onye ori ga-abịa ọ ga na-eche nche ọ gaghị ekwekwa ka egwupụ ụlọ ya n'ihi nke a unu onwe unu bụrụkwa ndị edoziworo n'ihi na n'oge awa nke unu na-echeghị ka nwa nke mmadụ ga-abịa onye kwabu bụ oru ahụ kwesịrị ka atụkwasị ya obi nke nwekwara uche nke onye nwe ya mere onye isi ezinụlọ ya inye ha ihe eji azụ ha n'oge ya ngọzi na-adịrị oru ahụ onye mgbe onye nwe ya ga-abịa ọ ga-ahụ ya ka ọ na-eme otu a n'ezie asị m unu na ọ ga-eme ya onye isi ihe niile o nwere ma ọ bụrụ na oru ọjọọ ahụ ga-asị n'obi ya onye nwe m na-anọ ọdụ dị anya ọ bụrụkwa na ọ ga-amalite iti ndị oru ibe ya aka sokwa ndị na-aṅụbiga mmanya ókè na-eri na-aṅụkwa onye nwe oru ahụ ga-abịa n'ụbọchị ọ na-eleghị anya ya na n'oge ahụ ọ na-amaghị ọ ga-egbubikwa ya mkpirikpi abụọ kee oke ya nye n'etiti ndị iru abụọ n'ebe ahụ ka ịkwa akwa na iti ikikere eze ahụ ga-adị